way of ọdụdụ nwa na siri ike ikenna nwachukwu ezugo nne ya na Ọkịcha, arụsị nwere ikoro nwee chinemere mgbe eji ama ego founder ọgbakọ ọdịnala Chukwu Northern naijiria akụ mgbagharụ ụgbọ nke mbụ na mbụ n'Enugu niile omenala ka iji ete High Chief Louis Ichie Ozuome Kantini

ABS. Maazị Ọfọma ya, eziokwu Chineke, eziokwu Chineke, na Dr. Nnamdi Obi Obiadada Abụji Ọfọ, alụsị eji eje ọgụ, oke iyi n'Ulubi, n'Ulubi, n'Ulubi. Maazị Osurumba Chimezie Calabar International Uduego one of our ha zara ha Eze Ifeanyi Chukwu alias Eze X ifechukwu nọ nso obi ji ọfọ odogwu na-abata na-abata ete maazị ugochukwu osuagwu odogwu na ụmụaka Imo steeti maazị chinonso ọzọ agụ oke nwa ndị igbo maazị onyeka ọfọ maazị ụbadiking odogwu n'ụmụ ichie eze eze eze ichie nwe obi na isu ọfịa ezi nwa anaedo maazị agụnechi eze okezie ka onye ga-abụ ọji oke osisi na nkerefi fanda omenala bụ ụzọ eziokwu ndogwu ndị Obi Odinaka Onowu Igbo faụnda Imuzikwa Anya Group orimiri dola orimiri dola orimiri dola Maazị Fesina Chinwado idejim dejim ada igbo eri mma eze nwanyị chi nwee ndụ ọjụga na awara eze nakwazi mụ nwa bụ chinaza ada igbo onye egwu ugwu eke bụ ibe m eke ibe omenala bụ enyi ya ka anyị ji aga ọdịnala bụ dachi dachi kpojom kpojom shakaman cheka cheka p 3 juicecomng